anyị jiri nwejikwuru mgbe mbe mbe mbe ebe na-akwa ebe na okotoligba nya onye eze jizọs enwere ego o ji ife niile a na-ekwu n'iru akwụkwọ bụ pakeji hmm. maka ndị na-asị na onye eze jizọs na-ejighị ya okongwu dibia gakwa na be nna onye eze jizọs wee pụọ ebe a wee fụ nwanne ya nwoke nke tọfa nya diọkparafa fụkwanụ nwanne fa nwaanyị bụ adafa nwaanyị nketa onye eze jizọs kpọmkwem ị na-efu foto ha ka ntị ire ebe a biko ihe m ji emere ife onyonyo a ka ị malụ na onye eze jizọs o nwerekwa ego o ji ife anụnwa a na-eme n'iru akwụkwọ ma mgbe ọ na-asị na ọ na-enye ndị obodo fawawo milion ụmụ ikorobịa niile ife niile a bụ pakejin biko ka ụnụ hakwa ya na onwe ha ego o ji o wee bụ na mgbe okongwu dibịa gara ebe a afụla adanie adannie si na ife ọ na-ele bụ mama put ka ọ na-ele na new pass na diọkpara nne anyị na-afụ bụ jọbụ ka ọ na-ebu ọ dị ebee ka ọ dị unu ka a ga-esi bute 200 million naira ego aha nwere ebe ọ dị ịghọtago nya ife niile ị na-afụ n'iru akwụkwọ ụgbọala dịkwu na bie ka okongwudibia gaa n'iru wee sị na ụgbọala ahụ bụ ojeje na tia n'aka na mmadụ onye nwe ụgbọala ga-abịa buru ụgbọala nya mazi m eziokwu ma asị na ife niile anyị na-afụ n'iru akwụkwọ eme nke eme nke n'ọkwa ndụ adịgboloja ịma na o nwere ka iru akwụkwọ dị ụfọdụ n'ikwu na-ada ama ụfọdụ nwere ike ịpụta si gị na fa alụrụ nke alụọ nke wetara ifoto ụlọ gosi gị ilo na eziokwu ikwetie eleghị anya ọ ga-abụ ụkọ niile ọ na-eko ma mgbe ọ na-egosi ana ma mgbe ọ na-eme nka ma mgbe ọ na-eme nke ọzọ ịma na ibie ụdị ndụ adịgboroja ịmara onye nọ na-akụ ịmara ndị na-eme ntọ nọ na-akụ na-acha ego anya na-acha mmemme ha ga-afịa ya n'ibu e, inwere ego rie nne ọ mgbe ha bụrụzie gị pụọ esebafa na ijiri ego kee ka ọ ga-esi dị gị kafa a ga-esikwete nya otu ha si emie ị na-ekwute okwu onye eze Jizọs mụnwa na-ekwute na o nwere ana rie nne o nwere ike ana aha a sịrị onwe onwe anị ikwute okwu asị sị m si jee ana maka na afụgo m n'iru akwụkwọ ihe ọ na-egosi n'ọnya ịma na ọ bụ na onye ozizi ọ bụ onye isi ụka bụrụkwuo nwa dibịa a na-ewe ha na fada ụdị ndị a da asị asị na ọ bụ na onye eze jizọs pụta n'iru akwụkwọ na-asị anyị na ọba aka na-asụ ụchụ na ọ ga-enye gị ncha ị ga-awa ịsa arụ ị nwee bilion bilion kezi ka ya bụ onye ga-esi wee daa mgbe anaghị na-aghọta ihe na-ekwu anya gị kwesịrị ịsa n'iru akwụkwọ anụnwa ị na-afụ ndị niile a na-abịasị gị na fa ga-enye gị ncha ma ndị na ha na-ele ncha 30,000 naira wee wụọ ya ọnwa ịtọ na ịwụọ ya ọnwa ịtọ inweta 30 million 20 eh, million onye ahụ ọ dị ọkwa na-ekwu ya dịka onye ahụ ọ dị ka ọ na ọ ga-asanwu ncha ahụ wee bụ ọgaranya mana ọ asaghị ya ọ na-asa ka onye gị ọ dị ka onye igbo a ga-amụ ife ga-emi ọba onye gosibe gị ya bụ ụzọ nya ife na-ekwu ife anụnwa na ndị ezinụlọ ya na-ayọkwa wee sị na ọ nwụrụkwa ka ọha ha nwanne ya nwoke na-ebekwu akwa sị ọ dịrịa mma o dị one anụnwa na ịhụnanya na ọ dị na ka onye ji ego si gbaa hapụkwa ife niile nwanne ha nwoke na-eme n'iru akwụkwọ na ife niile abụọ asị asị na otu ọ dị ugbu a na ọkwa enyemaka ka na-ayọ nya ihe njem ebe ife onyonyo a maka gịnwa na-asị na atọrọ ha onye eze jizọs atọrọkwanụ ya maka ụfọdụ si na ọ nọ n'ime ụfọdụ si na ọ na-achọ ego o ji alụcha ụlọ na ọṅụṅụ ya fatiri akara ọba ego a ga-akwụnye ego 200 million kere ebe e ga-esi bute n'ife isi ike a biko ọ bụrụ na ịbụ aka ji onye eze ka m nyọkwa ọzọ ụnụ afụgo ife ekwu na o jiri inekwu anya ị ga-afụ ụdịka ụnụ onye eze jizọs nwere na bie ọdụ na ụdị ụnụ onye nwere ụdị ụnụ nwe 200 million naira maka na ọ bụrụ na onye eze jizọs nke anyị ma n'iru akwụkwọ otu o si etu ọnụ na o nwere 200 million ọ ga-eji elu ezigbote ụnọ were ya na-agba n'iru akwụkwọ na ịma na ịkpa ya aka n'ọnọ sị gị ee na eme ka ndị ọzọ si eme n'ọnụ na o de ebupụta ife onwe n'iru akwụkwọ ọkwa unu onwe dị ọ ọgwụchakwana dịka ha si egosi n'iru akwụkwọ nya anyị na-ebi ndụ n'iru akwụkwọ ma ọ niile na-eso ndị ọzọ ka ibie ka si ebi ma ọ ka ime ka si eme lotinu ndị be anyị tụrụ wee sị na oke solu ngwere wee maa mmiri na ọ ya akọkwa ngwere na ọ ga-akọ oke ịghọtago ị nwere ike ije kụ ime ikekwa ihe o ji eme ha ka o mee na ibi eme na-epụta n'iru akwụkwọ onye asị gị na ọ na-alụ ụlọ oriri na ọṅụ epụta n'iru akwụkwọ onye asị gị na o nwere jet a na-etu ọnụ ebute ụgbọala asị na ọfa agụ ma nke ha gụ ma nke ha ego ịbịazi soluzie ha wee jee mee gịnị wee jee na-eme ị mara na o nwere ike ndị ahụ nwere ike nwee ya eziokwu nwee ike ọ bụ na fe nwere nya ha bịazina n'iru akwụkwọ na-ebi ndụ adịgboloji ma na ọ bụrụ ndụ gị dị efe a ọkwa efe wes ka nweta ị ga-afụ ọba ego m ma etinye onyemaka m menye bụ na m metinye biko ọ bụrụ na onwe ka o si wee ha ga ọ bụrụ na obi kwee gị na ị nwere obi mmadụ onye eze jizọs nwanne anyị ka ọ o nwere ike ọ pụtazie nke ikpeazụ ọ dụọ onwe ya ọdụ mmadụ ka ọ ga-esi wee bizi ndụ nke ikpeazụ ịghọtago maka nọọ ife afụ n'iru akwụkwọ ka eji wee mee gịnị ka ọ dị ka eji wee bịa bulie biko nụ gbasaa na ozi a ka ndị ọzọ naanị masịkwa akara anụ nwa enyemaka ị ga-enyere onye eze jizọs inyere ya enyela maka na na efere emekwana maka na efere ya n'anya mee maka na o nwere obere ụmụazị dịka okongwuribịa si wee kọọ ọ na-akọwa na onye eze jizọs adịghịkwa ndụ na ọ na-aya na o nwere ihe nwa ya n'ọkpa na ọ bụrụ na onye eze jizọs nọ ebe ahụ rie nne na o nwere ike ọ bụgo na fe metụrụ ya aka na o nwere ike ịnwụ maka na o nwegasịrị ihe ọ na-aya n'ọkpa ya amamihe ọ si mere ya n'ọkpa na o kwesịrị ka ọ na-aṅụ ọgwụ mana nke ọ da aṅụzi n'ọgwụ otu ahụ ọ na o nwere ike fada enye ọgwụ na o nwere ike ọ bụrụ na agbapụtaghị onye eze jizọs na o nwekwara ike ọnwụọ nwụọ mfu west ka m nwetara ike gbasa ozi a ka ndị ọzọ na-anya gbasakwa n'aka na